ịlụrụ ya alụ atọ ị nwere akwụkwọ so ihe gbasara domestic violence is not ọ bụghị nwoke na-akụgbu nwaanyị mgbe ụfọdụ ụmụ nwaanyị na-akụgbu nwoke ọ na-eri isi abụọ